AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ndewo ka ihe gara gị nke ọma ka ihe ga-akwara m nke ọma eji m obi ụtọ na-anabata gị na ihe omume anyị n'oge nke ọ dịrị ụbọchị taa nke bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ na ụbọchị gara aga anyị sị na ọtụtụ ụmụ okorobịa anyị n'ezie n'ịchọ ka ha gosipụta na ha bụ nwoke na ha zụrụ ezu na ụmụ okorobịa na ha ga-ebikwa ndụ dịka onye bụ nwoke na-enupụrụ ndị ọchịchị isi anyị sị na mgbe otu ndị na-achị achị bịara sị na agaghị enwe ihe dị ka mmekọrịta nke nwoke na nwanyị karịkwa mgbe ha bụ di na nwunye mgbe e nyere ya dịka iwu ị ga-ahụ ụfọdụ n'ime ụmụaka ndị a ndị chere na ọ dịghị onye pụrụ ịkọrọ ha ihe ha ga-eme ma ọ bụ ịgwa ha otu ha ga-esi wee bie ndụ ha ọ bụ ndị a ka ị na-ahụ na-ada iwu a ime ihe nke ndị na-atụ ụkpụrụ otu obodo si adị n'udo rọpụtara sị na ọ bụ otu a ga-esi wee bie ndụ ha na-enupụ isi ọkwa na ụmụaka ndị a bụ ndị na-ahụ ụfọdụ n'ime ha otu nwaanyị ma ọ bụ abụọ anaghị ezuru ha ụfọdụ n'ime ha bụ ndị ọ na-amasị igosi ụmụ agbọghọ ndị a na ha karịrị ha na-esi otu ụzọ maọbụ ụzọ ọzọ ime ka ụmụ agbọghọ ndị a bụrụ ndị ewedara ala n'ebe ha nọ nke ka nke mgbe nwa agbọghọ ahụ bịara mee ka ha marasị na ọ dịghị ihe o ji onwe ya kpọrọ ma ọ bụ na ya enweghị ntụkwasị obi ebe ọ nọ na ya ahụghị onwe ya n'anya na ọ dịghị ihe ya bụ ọ dịkwana ihe ya pụrụ icheta ya ga-enwe ike mee wee wulie onwe ya elu ọ bụ ndị ahụ bụ ndị ọ na-aka iwu ewu ahụ mgbe ọbụla ha nwetara onwe ha na nramahụ nke dị otu a ọ dị nwaokorobịa ọ bụ mgbe gara aga nwaokorobịa si n'ezinụlọ ọ dị onye maara ya ụkpa ghụrụ nne na nna ya anya ọ bụkwanụ na nwaokorobịa maara akwụkwọ mgbe ọ na-aga ụlọ akwụkwọ ihe ọ bụla nke eziri na ụlọ akwụkwọ isi ya enweghị ike imepe nke a bịara mee nwa okorobịa bụrụ onye ọ dịghị ihe eji ya kpọrọ ebe ọ bụla ị gara ọ bụ ya ka a na-akọ ihe gbasara ya ekwuo okwu isi ọkpụkpụ ọ bụ onye ọ bụ nwa okorobịa ekwuo okwu onye nzuzu ọ bụ onye ọ bụ nwa okorobịa ekwuo okwu ndị na-ejighị ego nne ha na-atụfu n'isi ha were kpọrọ ihe ọ bụ otu nwa okorobịa onye ọ bụla n'ụlọ akwụkwọ ahụ ma ya ka onye ọ dịghị ihe nọ ya n'isi ma mgbe nwa okorobịa jisiri ike kwara onwe ya kwaruo na ụlọ akwụkwọ nke etiti nke bụ sekọndịrị nwa okorobịa abịa chee ihe ọ ga-eme akwụkwọ ọmaị ọ ga-esi aṅa bido ndụ nwa okorobịa abịa bụrụ onye ji ume ya niile tinye n'ihe egwuregwu na ịgba bọọlụ ngwa ngwa nwa okorobịa bịara chọpụta na ọ bụ onye nke nwere ike ịgba bọọlụ nke ọma nke a ga nwere ike ịhọpụta ya si nọchie ụlọ akwụkwọ a nọchie obodo anyị n'ebe dị otu a gị onye na-ege ntị ka m nwekwara ohere a chetara anyị ọzọ si na ọ dịghị ihe ọ bụla nke ị na-apụghị ime ma ọ bụrụ na ị mara na Chineke bụ onye kere gị na ọ dị ihe ọ hapụrụ otu ihe ma ọ bụ ihe ọzọ n'ime gị nke ga-eme gị ka ị bụrụ onye ndị mmadụ ga-ahụ dị ka onye bara uru gị nwa m nwaanyị na-ege ntị mgbe ị na-edewo onwe gị n'ebe nwokorobịa nọ ime ka ọ mara na ọ dịghị ihe ị pụrụ ime irela ugwu gị irela ugwu ezinụlọ unu irela ugwu ụmụ agbọghọ niile n'ezie bido n'ụbọchị nke taa chegharịara onwe gị echiche mgbe nwa okorobịa ji bịa bụrụ onye nwapụtara na o nwere onyinye n'ịgba bọọlụ n'eziokwu ihe a wuliri nwa okorobịa elu ma o meghị ka o chefuo na-eji ya na-eme ihe ọchị mgbe gara aga mgbe ọ nọ n'ụlọ akwụkwọ nke mbido gịnị ka nwa okorobịa mere ebe ọ bụ na ọ bụrụla onye a matara amata ọ dịkwanụ mgbe ụlọ akwụkwọ gị gawa asọmpi aghara ịkpọnye ya ọ dịkwanụ mgbe gburugburu ebe ahụ ọ nọ a na-emenwe ihe gbasara ịgba bọọlụ aghara ịkpọba nwa okorobịa ya bịa bidozie si na ihe ndị a mere ya mgbe ya nọ n'ụlọ akwụkwọ nke ntakịrị na ya ga-emegwara ha niile n'otu n'otu ya bịa bido kpọwa ụmụ nwaanyị a menwe ha enyi pịawa ha ya n'otu n'otu n'eziokwu nwa okorobịa ji ihe a laa ọtụtụ ụmụ agbọghọ n'iyi ọbụnarị ndị echere na nna ha ji ego ndị ahụ ga-agarị weta ego nna ha bịa nye nwa okorobịa ya ewere na-eripụta ahụ na-adị otu o kwesịrị ịdị ya ka anyị na-asị n'ụbọchị ndị a gị onye na-ege ntị echela na ọ dị ihe ị na-enweghị ike ime ị pụrụ ime ọtụtụ ihe nke ọ dabere bụ ịchọpụta ihe nke Chineke tinyere n'ime gị nke ga-ewepụta ihe eji amara gị n'elu ụwa nke a ọ dị ndị ọ na-amasị ndị ọ na-enye obi ụtọ ịgbalị ọbụna ime ihe echere na ọ dịghị onye nwere ike ime ya ndị na-eji echiche ha achọpụta ihe ndị dị iche iche itinye isi ebe ahụ ịhụ ma nke a ọ ga-eme ha ha bụrụ ndị a maara aha ha ngwa ngwa ha hụrụ ihe ahụ ngwa ngwa ha tịbara ndụ ha n'ime ya ngwa ngwa ha mepụtawarala ya bịa bụrụ ndị a maara ga ahụ ya bụrụ ngwa ọlụ nye ha nke ha na-eji emebisi ụmụ agbọghọ ọ na-amasị ụmụ agbọghọ ịhụta onye na-eme ihe nke ọma onye ndị mmadụ na-achọ ka ọ na-abịa ha nso ọ bụrụ ha nwa bụ ndị na-aga achọ ka amata ha na onye ahụ ọ bụ ya na-abụ ihe ọ na-eji amasị ha ebe ọ dị ukwuu iso ndị ahụ ma ha amaghị na onye ahụ akwarala onwe ya ngwa ọlụ iji laa ọtụtụ ha n'iyi gị onye na-ege ntị anyị na ha eweta okwu nke a nke gbasara ilebara ụmụ nwoke anya na ihe nke jikọtara ha na ụmụ nwaanyị ma ọ bụ ị na-akpatụgharị ụmụ nwaanyị aka ịpịchagharị ha iji nke ahụ nweta ihe ha chọrọ n'ime ha n'ụbọchị nke taa n'ezie ọ na-abụ agbacha ọsọ agụọ maịl nramahụ niile na-esi ihe a apụta ọrịa niile na-esi na ya apụta ahụhụ niile na-esi na ya apụta ịtụtụ ime niile a na-enweta site na mmekọrịta nke ụmụ nwoke na ụmụ nwaanyị na-abụghị ma nọ na di gị onye na-ege m ntị ọ bụ ụmụ nwanyị bụ ndị na-efuta nrịrị a ọ bụ ha nwa bụ ndị na-anọ n'obi ntiwa ọ bụ ha nwa bụ ndị na-anọ n'anya mmiri ọ bụ ha nwa na-anọ n'ụkọ n'ihi na mgbe ọ dabara otu ahụ agbọtọ ha gbakute ha azụ nke na-erubeghị iji onwe ya abịa bụrụ onye jiwere nwatakịrị n'elu ụwa nke a ihe dum rara ahụ n'ebe niile gị onye na-ege ntị biko otu a ka anyị ga-ahapụ okwu a n'ụbọchị nke taa ndị Igbo na-atụ n'ilu ha asị aja a na-agbara nwa dibịa anya ya ntị ya biko bidonụ n'ụbọchị nke taa chigharị uche gị nwa m nwaanyị ekwela ka e were gị na-eme ihe akaja n'ebe nke ị nwetara onwe gị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ezi enyi m mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 070 63 637224 070 7224 ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị mee ihe chineke chọrọ ka anyị mee ka ngọzi ya wee bụrụ nke anyị imela onye okenye anyị na-arịọ ka chineke gọzie gị ka ọ gbaa gị ume wee nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen ezi enyi m na ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ

hombre, ebi

nọmba 1 Township School Road Aba unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka mara Chineke bara n'ụba n'aha Jizọs mara onye ọma na-ege ntị na nwere ike ige ozi ọma nke taa nke gbasara ezinụlọ na nke si n'ime akwụkwọ nsọ na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ igbo niile ndị na-ege ntị ka onye nwe anyị gọzie unu n'aha jizọs anyị na-abịarute nso ọzọ iweta ihe edere n'akwụkwọ nsọ dị ka anyị na-atụgharị uche na ihe edere n'akwụkwọ nsọ n'ụbọchị nke taa isiokwu anyị dị mkpa nke ukwuu ya mere anyị na-arịọ ka ịkpọta ụmụnne gị na ụmụnna gị gwa ha n'oge ahụ eruola ọzọ anyị ga-agụ na akwụkwọ kọrentị nke abụọ isi ise amaokwu iri abụọ na otu akwụkwọ ndị kọrentị nke abụọ isi ise okwu iri abụọ na otu onye ahụ nke na-amaghị mmehie ka o mere ka ọ bụrụ mmehie n'ọnọdụ anyị ka anyị onwe anyị wee ghọọ ezi omume Chineke n'ime ya isiokwu anyị n'ụbọchị nke taa bụ ezi omume Chineke n'ime anyị ezi omume Chineke n'ime anyị ka anyị kpere Chineke onye nwe anyị mee ka mmụọ gị bata n'ime anyị gọzie mmadụ niile bụ ndị na-ege ntị n'oge awa kwee ka ha nweta mmụọ gị dị ka anyị na-atụgharị uche na akwụkwọ nsọ gị ka ezi omume gị wee bata n'ime anyị n'aha Jizọs onye nwe anyị amen ezi omume nke Chineke n'ime anyị otu akụkọ dị nke a kọrọ banyere otu onye na-akwọ ụgbọala nwoke ahụ bụ onye na-akwọ ụgbọala nke riri nne ma n'otu ụbọchị dịka ya onwe ya na-eje ozi ya na ịkwọ ụgbọala nke ya o wee na-akpọdata ugwu ma n'ụbọchị ahụ ihe o ji ejide ụgbọala ya nke asụgharịa ya ihe a na-akpọ breki bụ ihe eji akwụsị ụgbọala ahụ ewee mebie ma nwoke ahụ bụ onye nọ n'elu ugwu ngwa ngwa ọ na-alọdata o lepụrụ anya hụ na ndịda ugwu ahụ na ọ dị ọtụtụ ụmụntakịrị ndị si ụlọ akwụkwọ na-alọta n'ụbọchị ahụ ma ụmụntakịrị a bụ ndị na-egwu egwuregwu n'okporo ụzọ nke nrịdata ugwu ahụ onye na-akwụ ụgbọala a obi wee wụnye ya n'afọ gịnị ka ya onwe ya ga-eme o legharịrị anya ma chọọ ihe ọ ga-eme ka ọ kwụsị ụgbọala ahụ ma n'ezie o nweghị ike kwụsị ụgbọala ahụ n'ihi na ihe o ji akwụsị ụgbọala ahụ emebiela ma ụmụntakịrị ndị ahụ ndị nọ na mkpọdata ugwu ahụ amaghị ihe na-eme ha gakwara n'ihu na-egwu egwuregwu ha n'ihi na ha bụ ndị so ụlọ akwụkwọ na-alọta ma onye na akwa ụgbọala ahụ nwere mkpebi ọ tụgharịrị uche n'ime onwe ya sị ọ bụrụ na m gawa n'ihu m ga-egbu ụmụntakịrị niile ndị a ma gịnị ka m ga-eme ka m wee zọpụta ha o wee kpebie n'ime onwe ya sị mụ onwe m ga-etinye ụgbọala a n'akụkụ ụlọ ndị ọchịakụ ma ọ matara n'ime onwe ya sị ọ bụrụ na o mee nke a n'ezie n'ezie ya onwe ya ga-anwụ n'ọnọdụ ahụ ma o mere mkpebi asị na ọ karịrị ya mma igbu onwe ya karịa na ya onwe ya gburu ụmụntakịrị ahụ bụ ndị si ụlọ akwụkwọ na-alọta n'ụbọchị ahụ o mere ngwa ngwa tinye isi ụgbọala ya na ụlọ ndị ochakụ nke nọ n'akụkụ ụzọ ahụ n'ebe ahụ ka ya onwe ya nọkwa nwa n'ihi na ụlọ ahụ ka idere ya o wee nwa n'otu ntabi anya ahụ nwanne m nwoke nwanne m nwaanyị akụkọ a na-ewetara anyị nso ihe dị n'akwụkwọ nsọ dịka anyị gụrụ ya n'ụbọchị nke taa na otu onye bụ onye nwụrụ n'ihi anyị onye ahụ enweghị mmehie anyị onwe anyị site n'ụbọchị ruo n'ụbọchị bụ ndị na-eguzo n'ihe mberede niile dị iche iche nke ụsọtị ya nwere ikele ịbụ ọnwa ebighị ebi ma anyị onwe anyị amataghị dịka ụmụntakịrị ahụ na-amataghị n'ihi na ụmụntakịrị amaghị ihe na-eme ha nọ na-egwu egwuregwu ha n'okporo ụzọ ma n'ezie ọ bụrụ na nwoke ahụ onye na-akwụ ụgbọala gawara n'ihu ọ ga-eme ka ụmụntakịrị le ndị a nwụsịa n'otu ntabi anya ma eleghị anya ezinụlọ ha ewee bee akwa otu a ka Chineke ledatara anya site n'eluigwe lee ụmụntakịrị ya ndị nọ n'elu ụwa nke bụ gị onwe gị nke bụkwa mmụọ onwe m ọ hụtara na anyị na-egwu egwuregwu dị ka ndị si ụlọ akwụkwọ na-alọta site n'ụbọchị ruo n'ụbọchị gị onwe gị matara nke ọma na ị maghị ihe ọ bụla nke na-eme n'akụkụ gị nke ahụ bụ eziokwu ị maghị ihe gaara ime gị chi gara aga ị maghị ihe gaara ime gị n'ụbọchị afọ niile ndị gara aga ị mara ihe gara ime gị n'oge awa nke gara aga ma n'ihi obiọma nke chineke na n'ihi na yi onwe ya bụrụ anyị mmehie mgbe anyị onwe anyị na-amata ihe gara ime anyị otu ahụ ka ya onwe ya si sitere n'igwe rịdata bịa nwụọ ọnwụ n'elu obe kalvarị n'ihi mụ na gị nwanne m nwoke nwanne m nwaanyị gịnị dị n'uche gị n'oge a gịnị ka gị onwe gị na-eche banyere ọnwụ nke onye nwe anyị bụ jizọs kraịst nwụrụ n'elu obe kalvarị achọrọ m ịkpọrọ gị garute nso n'elu obe kalvarị ebe ahụ jizọs nwụrụ ọnwụ na oge awa nwanne m nwoke lerie ya anya ụbọchị ahụ akpọgidere kraịst n'obe ọtụtụ ndị mmadụ bịara na-achị ya ọchị ụfọdụ na-asị ya gị onwe gị sị na ịbụ ọkpara chineke zọpụta onwe gị ndị ọka iwu na-asịkwa ya gị onwe gị bụ ọkpara chineke zọpụta n'onwe gị nke karịsịrị ịgba anya mmiri bụ na ndị ohi mmadụ abụọ ndị nọkwa n'akụkụ ya otu onye n'ime ha malitere elu sị akwịsị na ịbụ ọkpara Chineke zọpụta n'onwe gị ma zọpụta anyị nke ahụ bụ ịchị ọchị nke a na-achị onye bịara ịzọpụta mmadụ niile ị na-achị Chineke ọchị ajụjụ anyị na-ajụ gị n'ụbọchị nke taa bụ ị na-achị Chineke ọchị omume gị nwere ike na-achị chineke ọchị na-ajụ ya sị akwa isi na onye nzọpụta zọpụta onwe gị ma zọpụta m ma lee dịka akwụkwọ nsọ gbara anyị ama onye nwe anyị bụ jizọs kraịst enweghị mmehie ya onwe ya nakwere ịbụ mmehie na arụ anyị bụ ihe niile ndị a bụ ihe ga-emegide anyị ya onwe ya narị ya gaa n'elu obe kalvarị were onwe ya nye ọtụtụ ndị mmadụ abịa chie ya ọchị biko esona ha na ọchị naanị ihe onye nwe anyị na-arịọ n'aka gị ka ụbọchị nke taa bụ ka gị onwe gị narị ya dị ka onye nzọpụta gị n'ihi na ihe ahụ nke o mere n'ụbọchị ahụ bụ ihe nke pụrụ inye gị ndụ dịka nwoke ahụ dị ka o kpebiri itinye isi ụgbọala ya n'ụlọ ndị ochiakụ ma nwụọ ọnwụ otu a ka onye nwe anyị tinyere isi ya n'ihe ahụ nke gara igbu gị n'ihe ahụ nke gara igbu ụmụ gị n'ihe ahụ nke gara igbu ndị agbata obi gị n'ihe ahụ nke gara igbu mmadụ niile bụ ndị nọ n'elu ụwa n'ihe ahụ nke gaara igbu m mụọ onwe m na-aṅụrị ọṅụ na asị na ọ bụghị jizọs amaghị m otu m dị m gaara ịdụ n'ụbọchị nke taa ya mere gị onye na-ege ntị nara ihe ahụ nke jizọs mere nye gị n'ihi na ọ nwụrụ ọnwụ n'elu obe kalvarị olileanya ya bụ na ị ga-anara ya ka e wee zọpụta gị n'ụbọchị nke taa kelee chineke n'ihi na ya onwe ya rụrụ ọrụ dị ebube na arụ gị ezi omume nke chineke dị n'arụ anyị ana m arịọ gị nara jizọs dịka onye nzọpụta gị ka e wee zọpụta gị n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi nke bi n'eluigwe bụ onye ezi omume anyị ekelela onye mgbasa ozi pete Ikonta onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-arịọ ka mara Chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imeela pete ikonta na-echekwutara anyị na chineke anyị bụ onye ezi omume ka anyị gbalịa bie ndụ nke kraịst ka anyị ghara ịbụ ndị na-akwa aha nsọ nke kraịst ịmụ ka anyị bụrụ ndị ga na-ebuli aha nsọ nke kraịst otuto ga-abụrụ nke kraịst ngọzi ya bụrụ nke anyị n'aha jizọs amen ezi enyi m na-ege ntị ka m chekwutara gị n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị kọrọ na na na 07063637224 imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo